ọ bụ onye ga-emere m ihe na-emere m onye ga-alụlụ m oli na alụlụ m akwa maka ijela ọfụwo ka ijiri nwa ọgwụ n'obe akwa maka ijela ọfụle iyi ka ijiri jọgụ m mmụọ akwa maka ijela ọfụwe ka iji si m lava n'ọbụla akwa maka ijela ọfụwe afụrụ na chimo ịbụ olileanya m mgbe na-enweghị olileanya ị na-ekwuchitere m ọnụ onweghị onye na-ekwuru ewu akwa maka ijele ọfụma gị jiri kwụọ ụgwọ ndụ ya n'ugwu na ndị debe niile ajọbe inye aka m ga-esi dị ya oge si esi n'aka gị kere